ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chịkasị udo niile dị ụnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio ministri akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu site n'obodo nke naijiria n'ime olugoeru nke dị n'ime Ibadan Ọyọ steeti ka ozi ọma si eru nso n'oge dị ugbu a ka chineke gozie ọnọdụ ha n'ụbọchị nketa dịla ka o wetara ya ngọzi na mmụta pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem na ụbọchị nketa anyị ga-elebanye anya n'ime akwụkwọ abụọma abụọma narị na atọ abụọma isi nke narị na atọ m ga-agụ amaokwu nke mbụ na nke abụọ mana ọ ga-amasị m emechaa ka ịgụọ isi okwu niile a na isi narị na atọ egodo e bido na mbido e, wee ruo n'isi njedebe e bụ na isi nke mbụ wee ruo n'isi njedebe bụ isi nke amaokwu nke mbụ wee ruo na nke iri abụọ na abụọ ọsị abụọ nke david gọzie jehova mkpụrụ obi m ka ihe niile nke dị n'ime m gọziekwa aha nsọ ya gọzie jehova mkpụrụ obi m echezọkwala mmeso ọma ya ọ na-emeso gị ka chineke gọzie okwu nke a ka onye kwena anyị ndụ ma ezi mkpụrụ n'ime anyị n'aha jizọs kraịst onye nwe anyị emem ihe anyị ga-eji wee mere isi okwu ga-abụ echefukwala mmeso ọma chukwu echefukwala mmeso ọma chukwu na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa na otu afọ na-amasị m na ụsọ bụ ndị bara ụmụ ha mmeso ọma mmeso ọma chukwu afọ a na-amasị m ọ na-asọ ezi ụsọ mgbe ọbụla nnụrụ ka a na-akpọ afọ a mfụrụ maazị a na-akpọ mmesoma chukwu n'ihi na ọ na-egosi ọ na-egosipụta nkwubi okwu na ịfụnanya na ebumnobi na mmasị nne na nna ụmụntakịrị a fụrụ n'ebe chineke nọ wee na-asị na nke a na nwata a ma onyinye nke a chineke nyere ha bụ mmeso ọma nke chineke na nke ha fụrụ n'anya ọ bụrụ na chineke a na-emere ihe ndị ọzọ mana nke a bụ na iji wee gosie na mgbe ọbụla ha na-akpọ afọ a ma mgbe ọbụla ha na-afụ ụmụntakịrị a ọ na-egosi ha ma ọ na-ekwuwapụta na ihe a bụ na mmeso ọma chineke nke ha fụrụ anya nke ha ji n'aka ọ bụrụ ihe ọṅụ ebe anyị gụpụtara na-egosi anyị ihe ndị a bido na isi mbido wee ruo n'isi njedebe odo anyị anya na n'ụbọchị nke taa maka ihe isi ike na ihe ụfụ ụfọdụ ndị mmadụ nwere na-emezi ka ha chefuo na Chineke bụ onye obi ebere na-emezi ka ha chefuo na na ha na-arahụ na-etete kwa ụbọchị onwe ụgwọ ọbụla ha na-akwụ na ha na-eri nri na ha na-aṅụ mmiri ha naghị akwụ ụgwọ ikuku ma ọ bụ mmiri ma ọ bụ ihe na-akwọ ndị n'afọ anyị were nọọ ọkwọ ha arahụ teta na ha nwere ike ime ihe dị nke a ma ime ihe ọzọ ụfọdụ bụ ndị chineke gọziri mana ha were na ngọzi nke ha nwere ejughị ha afọ maka na ndị agbata obi ha ma ndị ha na-elewajiri anya nwere ihe karịsịrị ụfọdụ bụ ndị bi n'ụlọ nke aka ha nke ha nọtawuru ha wee na nke ezu ha n'ihi na ha arụnwụ ụlọ elu maọbụ na be ha na ha edozi ofụma maọbụ na ha nwetara uru mana ha enwebeghị ụgbọala nke ha bara mana ha nwere ụgbọala kwana mana enweghị ụgbọala nke bụ nke ọkwọta ekele eze maọbụ nke onye abụọ ha pụta afọ ha n'ime amara na ha sokwa wee sibe imego ụmụ ihe ndị a ile anyị odoghị anya na mmadụ na mmadụ na-achọ na ọchịchọ obi nke mmadụ adịghị ezu ezu ọ dịghị ezu oke ka ị na-achọ ka ị nweta ka ị na-achọ ka ị nwetakwuo karịa ka ị na-achọ ka ị baa ụba ka ị na-achọ ka ị baa ụba karịsịa onye nwere otu naanị akwa uwe ma nke nwụda ma nke a na-etinye etinye ya achọ ka ya nweta abụọ na atọ ọ chọọ inweta nke oyi eji na-eyi n'ụtụtụ nweta nke oyi na-eyi n'ehihie nweta nke oyi na-eyi n'abalị onweta nke oyi na-eyi n'ehihie na n'abalị ọ chọkwa inweta nke oyi na-eyi mbọsị ojewe ụka maọbụ mbọsị e ya akpọ oriri na ọṅụṅụ na ebe dị iche iche efu na ka ọ na-achọ si ike ka na-achọ si ike karịsịa ọchịchọ obi nke mmadụ adịghị agwụ agwụ ọ dịghị ezu ọnụ na ndị na-achọ oke ihe na-akpatazie na ụfọdụ taa na-etinyezi aka n'ihe ọjọọ na-etinyezi aka n'iwekwuzi ihe mmadụ na-ewekwuzi nke na-abụghị nke amaka gịnị ha wee nweta nweta nweta nweta n'ime nweta niile a ọ dị ezuru ha ọnụ ọ dị ezuru ha oke mgbe ọbụla ka ha kọ n'ọchịchọ wee bụrụ na oke ọchịchọ jupụtaziri ebe niile mana n'ihe ndị a niile ha na-echefu mkpa ọ dị iji wee na-ekele chineke ekele maka na a sị na ekele dike na nke o mere eme ike adịghị ime ọzọ ụfọdụ anaghị ekele chineke na ndụ ha dụ ụfọdụ anaghị ekele chineke na arụ isi ike nke ha nwere ụfọdụ anaghị ekele chineke na ụmụ nke o nyere ha ụfọdụ anaghị ekele chineke na ihe akụ akụ na ihe enwe onweghị onye chineke kere n'ụgbọ ahụ gbamara aka ngozi ma ọlị kama onwere ụdị ngozi onye nye ụdị ngozi onye nke a abụ ụdị ngozi onyere onye nke ọzọ n'ihi na chineke anyị dị ukwuu dị ebube karịsịa mmadụ niile ọ maka osi ma amamihe karịrị mmadụ ọ maka esi n'ile ọbụla dịka nyanwasị wee chọọ elezie anya efu na ụfọdụ ndị mmadụ enwezi afọ ojuju na obi ekele iji wee kelee chineke na ile anya ọbụla dịka arọ na-abịa n'isi njedebe lee ka onye dịrị abụọ ma bụ david iche chetara mụ na gị ka anyị nwee obi ngozi ka anyị nwee obi ekele obi ụfụ ọbụna dị iji na-ekele chineke n'ihe niile owe na-asị ha bụ ọma nke david dere owee na-asị gozie jehova mkpụrụ obi m ka ihe niile nke dị n'ime ngọziekwa aha nsọ ya ihe niile nke dị n'ime gị na aha nsọ nke jehova ọ gozie jehova mkpụrụ obi m echezọkwala mmeso ọma ya ọ na-emeso gị ọ na-emeso anyị mmeso ọma pụrụ iche o nyere anyị ụmụ o nyere anyị anwụ n'ehihie o nyere anyị ọnwa n'abalị o nyere anyị ụra ụtọ o nyere anyị ọbụladị iru ọma na ọpụ anyị na mbata anyị niile anyị adịghị akpọbi okwu ọsị bụ onye na-agbaghara gị ajọ omume gị niile onye na-agwọ ọrịa gị niile hei nke a kachasị n'ihi na ndị nke nọ n'ime kraịst ndị nke nwere nzọpụta chineke gbaghara anyị ajọ omume anyị niile wee sị na ha niile ezikwazi ezi wee were ọbara nwatara bụ jizọs kraịst wee gwọọ sachapụ anyị mmehie anyị niile anyị wee bụrụ ndị nke a na-agụ ndị ziri ezi n'ihu nke chineke nke a kachasị hmm, onyinye niile n'ihi na uwe na-agwa anyị ọrịa niile nke dị n'arụ anyị ọ bụchi na anyị jere ụlọ ọgwụ dọkịta ma ndị e, na-agwọ ọrịa naanị chọkụ nke ọcha ma nke ojii ma nke mmemme ọ bụghị ihe ndị agwụrụ anyị ọ bụ chineke nke onye ezi omume chineke nke ogwe aka ya dị ike onye nke pụrụ ime ihe niile na agwụrụ anyị anyị niile n'ihi na o nwere ụfọdụ ọrịa nke dị n'ime ahụ anyị nke anyị na-amaghị chineke gwara anyị na-amaghị ama ihe ndị a niile ka elechara gwe na ka anyị ghara ichefukwa ka anyị ghara ichezọ mmeso ọma nke chineke onye na-agbapụta ndụ anyị n'aka mbibi mbibi juru ebe niile ụfọdụ na-eje njem jere njem na-arọ ha alataghị ụfọdụ bụ ndị ntọtọrọ ụfọdụ bụ ndị ọrịa ripịara ụfọdụ bụ ndị nwere ihe mberede nke okporo ụzọ ụfọdụ bụ ihe ndị egbe nke na-amaghị etetụ ha anyị na-aṅụ ndị a kama ọ ka anyị fụ na anyị nwa bụ ndị dị ndụ ọ bụghị site na ihe ihe na ide ọcha nke ọbụaka anyị maọbụ nke obi anyị kama ọ bụ site n'obi ebere nke chineke otu onye na-ekpume gị okpu eze bụ ebere na obi ebere ya dị iche iche chineke kwesịrị o kwesịrị na ihe anyị ga-eji kelee chineke karịsịrị ekwela ka ihe na-enwetaghị ma ihe na-enweghị bụrụ ihe ga-egbochi gị iche ikele chineke na mmesoma ya niile echefukwana mmesoma chineke ka arọ nke a na-abịa n'isi njedebe ka ị na-ekele chineke na nke o mere gị efu na oge meghere gị ụzọ kwara gị ụzọ n'ebe ụzọ na-adịghị ọbụla dị n'arọ arọ fụa nke a nke a na-achọ ịba n'ihi na gụnwa bụrụ fụrụ isi mmalite arọ nke a ga-afụ isi njedebe n'aha jizọs ị ga-afụ isi njedebe n'ọṅụ ị ga-afụ isi njedebe n'uju ị ga-afụ isi njedebe arọ nke a ọbụla dị n'iti mkpu ọṅụ na itegharị egwu ọṅụ nke ebe dị iche iche wee werekwa ya wee na-ekwupụta na jehova dị mma na-ekwupụta mmeso ya na-ekwupụta ọlụ ọma niile n'ihi na mgbe ị na-ekwupụta mmeso ọma chineke ka ị na-agba ndị ọzọ ume ka ị na-ebuli aha jehova elu ka ị na-eme ka mkpụrụ obi ndị ọzọ ndị na-achọ ịla n'iyi na ndị nke na-ada n'ala na ndị nke na-enweghị okwukwe ka okwukwe ha wee malite ka okwukwe ha wee wulite elu ka okwukwe ha wee bụrụ ihe ye na-ewuli e, e, e, elu ọbụla dị isonye na ụzọ nke chineke mgbe ị na-eme nke anyị na-akụta mkpụrụ obi na-enye chineke mgbe ị na-akọ akọ mgbaàmà na ihe ọma nke chineke mere gị ị ga-afụ na ndị ọzọ ihe esi chineke eji na akọ mgbaàmà gị wee tọgata ndị ọzọ atamụkwana elekwana anya n'ụjọ elekwana gburugburu n'ụjọ emewekwana ka e bụrụ onye a ga-agụ na ndị ajọ omume n'ihi na mgbe ị na-ekele chineke na nke o mere gị eme ị ga-afụ nke kaji isonye na nke ya bịanị onye na-emebeghị nke a gị onye na-anatabeghị jizọs kraịst dịka onye nwe gị na nzọpụta gị ohere dịrị gị ịnabata jizọs kraịst mgbe ahụ ka ị ga-afụ ọṅụ nke nzọpụta nke ya eme ka ị ghara ị na-echefu mmeso ọma nke chineke gị ọbụla ịnabatabe jizọs kraịst wulata isi n'ebe ọbụla n'oge dị ugbu a si jizọs ka ọ bịa chi ya chi n'ime ndụ gị ọ ga-akagbu afa gị n'akwụkwọ nke ọnwụ debe afa ya n'akwụkwọ nke ndụ ọ ga-eme ka e bụrụ onye a na-agụ n'onye ezi omume ka chineke mere gị ebere mere gị amara ka ị na-esonye ị ga-afụ ngọzi pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem matani na okwu a na-abịara n site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry unu nwee akụkọ ma ọ bụ ajụjụ unu ga-enweta n'igwe okwu 081 329 00111 ma ọ na 080 56719493 ka chineke gọzie unu gọzibiga unu oke dịka o si wee kwesị n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen